AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa onye ọma na-ege ntị ndewo ana m ekele gị n'ụbọchị nke taa amaara m na anyị dum nọ n'ahụ udo amakwara m na Chineke na-elekọta anyị dị ka o si kwesị ọ bụrụ n'otu a ekele dịrị ya n'ebe kachasị ihe niile elu anyị abịakwala n'ihe omume anyị nke ụbọchị nke taa bụ okwu nke ndụmọdụ nke ahụike ana m achọ ime ka anyị mara na isiokwu anyị na-eleba anya n'ụbọchị nke taa na-asị anyị na anyị ga-abụ ndị kwesịrị inwe ọbara nke dị ọcha anyị kwesịrị inwe ọbara nke dị ọcha okporo ụzọ ebe ọbara na-agbadu na-agasasị n'ahụ anyị niile bụ nke kwesịrị ịdị ọcha ọ bụ nke na-ekwesịghị inwe ihe nke ga-eme ka ọbara ghara ị na-aga dị ka o si dị mma ma ọ bụ dịka o si chọọ ịrụ ọrụ n'ime ahụ anyị matakwa na ọ bụ na ọbara ka ndụ mụ na gị dị ma anyị na-adị ndụ ma anyị na-anwụ anwụ ọ dị na ọbara anyị ahụ ọbụla nke na-enweghị ọbara marakwa na ahụ ahụ ekwesịrị ilegharịrị ya anya ị na-ahụ ọdụ nrịrị ụfọdụ mmadụ na-arịa asị gbawa chọta ebe a ga-eweta ọbara minye ya n'ahụ nke a ziri na ndụ na ọnwụ ọ dabere na ọbara nke dị mụ na gị n'ahụ ndị ọkachamara na-eme ka anyị mara sị n'ime ahụ a nke mụ na gị bụ na-agagharị ọ dị ụmụ ruru ihe ndị nọ n'ime ahụ anyị bụ ihe dị ndụ ọnụ ọgụgụ ha apụghị inwe ngụta ma ọ bụrụ ma ekwuwe ya n'ụzọ o dị otu eji mata nke a edoghị m anya na ha apụghị ịgụta ọnụ ma ha dị ukwuu n'ime ahụ anyị bụ ihe ndị dị ndụ anaghị eji anya nkịtị ahụ ha ihe ndị a ka ndị bekee ma bụ ndị ọkachamara ihe nke gbasara ahụike otu esi mee ahụ mmadụ na-akpọ cells ihe ndị a dị anyị n'ahụ a na-eme ka anyị marasị na ụmụ ururu ihe ndị a na-anọ nwa mgbe nta tutu ha abịa nwụọ ma gbanwee onwe ha bidokwa n'isi ọzọ ọnwa atọ ọbụla nke gaferenu na ụzọ ọbara anyị si na-agbadu na-aga n'ahụ anyị na-abụ ihe wugharịrị ọhụụ a na-eme ka anyị marasị ọnwa iri na otu ọbụla n'ezie ụmụ iruru ihe ndị a a na-akpọ sel bụ ihe dị ndụ n'ahụ anyị nke na-eme ka anyị bụrụ ndị dị ndụ ihe ndị a ọnwa iri na otu ọbụla ha niile na-abụ ihe wugharịrị ọhụụ afọ abụọ ọbụla ọkpụkpụ niile dị anyị na ahụ bụ nke a na-enwugharị wugharịa ha ha bụrụ ihe dị ọhụụ ma dị iche gị onye na-ege ntị o kwere anyị nghọtasị na ọ bụrụ na anyị lekọta anụ ahụ anyị lekọta ime ahụ anyị otu o si site na mgbe ruo na mgbe ma ọ bụ afọ abụọ abụọ na-aga anyị ga na-abụ ndị pụrụ iche ọ bụghị na anyị ga-agbanwe kama anyị ga-abụ ndị ewugharịrị n'ụdị dị iche anyị abụrụ ndị na-agbasi ike mgbe ọbụla bụkwara onye ahụ anyị bụ nke a na-eme ka anyị mata ọ dị mkpa ọ dị ịhụ na ebe ọbara si na-arụ ọrụ n'ime ahụ anyị okporo nke ọbara na-agbado n'ime ahụ mụ na gị bụ ihe ekwesịrị inye ezigbo nri nri nke na-agaghị enwe ike nọchie ụzọ ahụ n'ihi na mgbe ụzọ ahụ nọchiri nramahụ ebidona mgbe ị na-enye ya ezigbo nri a ị ga na-emegharịtụ ahụ mgbe ọbụla ị ga-aṅụ ezigbo mmiri mgbe ụfọdụkwanụ biko gị enyi m na-ege m ntị ka anyị hapụtụkwanụ ihe oriri ma chọọ iru chineke site n'ekpere ihe ndị a dum bụ ihe ndị nke na-eme ka anyị bụrụ ndị na-anọ na ahụike mgbe niile na-enwetakwa oyi nke dị mma na-anatakwa anwụ mgbe ọ na-akabeghị ahụ ka ọ na-amasatụ anyị ọ dị onye mụ na ya na-akpa ụka mgbe gara aga achọpụtara m na ihe kpatara nwaanyị a ji na-enwe ahụike mgbe ọbụla bụ na nwaanyị a na-eri naanị otu ugbo nri n'ụbọchị nke a ga-akpọ ihe oriri mgbe o riri otu ugbo nri ahụ o ruo n'abalị ọ ga nwere ike ihe ọbụla bara ya aka ya aghanye ya n'ọnụ ṅụọ mmiri ịhụ ya echi ọ dịkwa ka ọ dị nwaanyị a akarịala iri afọ itoolu ma ịhụ ya ị gaghị ekwe na ọ bụ ihe a bụ ihe nke mere ka nwaanyị abụrụ onye na-agbasi ike n'ahụ ya mgbe niile ahụ anyị bụ ihe kwesịrị ịsachapụ nke ọma ebe ọbara si na-agba ka ọ ghara inwe ike ịnọchiri ọbara nke dị mma ụzọ iji sọpụ ihe ọjọọ ọbụla okporo ọbara na-agbadu dị mma ọ dịghị ihe bụ ihe ọjọọ nke bịara n'ahụ gị na ọ gaghị alụso ọgụ gị onye na-ege ntị ana m eme ka anyị mata na ihe ndị a anyị na-ekwu n'ọ bụ eziokwu mgbe ọbara dị gị n'ahụ dị mma ị ga-anọ ike mgbe ọbara gị na-adịghị mma nrịrị bụla na-agafenu ị ga-akụta ya aka ọ ga-emekpakwa gị ahụ ị ga-abụ onye ga na-anọ na nrịrịa mgbe niile ma ọ bụ ihe mmadụ nwere ike ime o ma ị ga-etipụta onwe gị ọnya ịhụ na ọbara nke dị gị n'ahụ bụ ihe dị ọcha ị ga-esi aga mee ka ọbara nke dị gị n'ahụ bụrụ ihe dị ọcha ihe ọ bụla nke na-aba n'ọnụ gị biko ka ọ bụrụ ihe ileziri anya bụrụ ihe nke ị ga-etinye n'ahụ gị ahụ gị anabata ya isi otu ole na-elekọta ụmụ ururu ihe ndị a anyị kpọrọ aha si ndị bekee na-akpọ sel maọbụ ụmụ ururu ihe ndị a dị ndụ ndị na-eme ka anyị bụrụ ndị nọ na ahụike nweekwa ndụ ulee ụdị nri ị na-enye ha ị na-enye ha nri nke na-eme ha ka ha dị ike too eto ma nwee ikike ịlụsi ihe ọjọọ ọgụ ma nwee ikike ịgbari nri nke gị onwe gị na-eri ka ị na-enye ha ihe oriri nke ga-eme ha ebe ahụ ha nọ ka ha ga-anọ ahụ gị a na-alụ ya na ihe oriri nke iriri irie ihe n'ụtụtụ tutu chi ejie ihe ndị a agbazabeghị n'ahụ gị ọ bụrụ na ị chere na ihe a bụ naanị akụkọ a na-akọ ọ bụghị akụkọ a na-akọ jụtụ ndị mmadụ ajụjụ onye ọ bụla nke nwere ike ịgwa gị eziokwu n'ezie ga-agwa gị ọnọdụ ọ nọ n'ime ya ọ bụghị mgbe dum ka mmadụ kwesịrị itinye ihe oriri nke ga-eme ka ịgbanye arụ n'ahụ gị ma ebe ụmụaka nọ ndị na-eto eto n'ezie ha chọrọ ihe ndị a n'ihi na ahụ ha chọrọ ya iji too ma gị onwe gị bụ okenye ọ bụghị mgbe ọbụla ka ị kwesịrị itinye ihe ọbụla nke ga-eme gị ka ịgbanye arụ ahụ nke Chineke kpụrụ dị ike dịkwa iche ọ dịghị ihe dịka ya ọ bụrụ na ahụ gị na-anagide ihe ndị a na-anagide ihe ndị a mara na ọ na-anagide ọtụtụ afọ ime ka o doo anya onye a mụrụ n'ụbọchị taa ị ga-ahụ na ọtụtụ nrịrị agaghị apụta n'ahụ ya kwa mgbe o ruru iri afọ atọ na ọma ọ bụ mgbe nrịrịa ndị a na-apụta n'ahụ ndị mmadụ ọ dị ihe dị n'ahụ anyị ụmụ irighiri ihe nke a dị ndụ nke ndị bekee na-akpọ white blood cell lee anya tutu ya enwee ntụpọ mmadụ na-erucha afọ iri ma irube afọ iri ị ga-ahụ na ọ ka na-acha nzu nzu ma mgbe i ruru afọ iri tinye ọma ga-ahụ na enwee na-akpọm n'etiti ya ọ bụrụ na ịkpachapụ anya n'ihe ị na-eri ga-ahụ na otu ahụ ọ sọrọ kpọm otu ahụ ka ọ ga-esi na-asa asa ruekwa mgbe ọ ga-akpọchi ụzọ ọbara si na-aga n'ahụ gị mgbe ahụ ka ị ga-enwe nramahụ ga-etiwe na ọ gị ịba ọ gị ịba ya ka o jide mkpa gị onye na-ege ntị ka anyị were okwu ndị a kpọrọ ihe kama itinye ihe ndị nke ahụ na-emebi anyị ahụ ka anyị chọọ ụzọ rie ihe ndị nke ahụ Chineke kere si anyị rie nke na ọ dịbeghị onye ji aka ya gwagbuo ya ndị anyị nwere ike ịga n'ubi anyị weta ndị anyị nwere ike iji aka anyị weta ma mee ha dị ka o si kwesị ma tinye ya n'anụ ahụ anyị anụ ahụ anyị ewee bụrụ ihe dị ike gị onye na-ege ntị biko mgbe anyị na-eme ihe ndị a ana m arịọ ka Chineke nọnyere anyị niile ka anyị bụrụ ndị ga na-anọ n'ahụike n'ihi na ọ bụ nzube nke Chineke ka mụ na gị na-anọ n'ahụike mgbe ọbụla ozi nke taa na-enye m obi ụtọ ma narị ya ọma na-ege ntị ka anyị gbalịa mee ihe dị mma nye arụ anyị chineke ga-agọzi anyị niile n'aha jizọs amen imeela onye mgbasa ozi onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ahụike n'ụbọchị taa anyị na-asị ka chineke nọnyere gị ka chineke gọzie gị ka mara chineke bara gị ụba n'aha jizọs amen ma na-echekụtara onye ọma na-ege ntị n'ọbụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagojugị anya ịchọrọ ka anyị leba anya kọrọ na anyị n'ekwentị na 6363 7224. chekusandị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com at yahoo dot com ma awrnigeria at gmail dot com at gmail dot com ezi enyi m ka anyị kelee chineke n'ime ndụ onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke ụbọchị taa ma na-arịọ ka ị nọ nwayọọ mgbe anyị ga-eweta abụ ọma nke ga-ewuli mmụọ anyị mgbasa ozi adventist world radio ka abụ ọma ji rue gị ntị ma na-asị gị ọma na-ege ntị ka chineke gọzie ndị ọbụ abụ anyị n'ụbọchị taa ezi enyi m na ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ ozi ọma nke ga-ewuli mmụọ anyị ka anyị wee mara chineke ka anyị wee kpaa agwa chineke n'ihe ọ bụla nke anyị na-eme n'ọnwayọ ma nata ngọzi dị n'ime ya igbo ndị ọma na-ege ntị ndewo anyị agaala ma lọta udo taa Ekwenyere m na ya gara anyị nke ọma ekwenyere m na onye nwe anyị onye na-eduzi anyị anọghị n'ụra ọ bụ eziokwu na ndụ jupụtara n'ugwu na ebugbu nke ndụ dị iche iche ma mgbe anyị na-adabere na ya ekpere mbụ ka ihe gara anyị nke ọma n'aha Jizọs amen ekwenyere m na anyị amaralasị n'oge anyị ji ala okwu Chineke eruekwele ọzọ taa isiokwu nke anyị ga-atụle uche n'ime ya taa na-asị otu ị ga-esi soo nsogbu gị niile otu ị ga-esi soo nsogbu gị niile ebe a ga-ewere ihe ọkpụ nke akwụkwọ nsọ bụ akwụkwọ jona isi abụọ amaokwu nke mbụ na nke abụọ ya ebe ahụ si, jona wee si n'afọ ọzọ ahụ kpere jehova bụ chineke ya ekpere o wee sị esiri m n'anwụ kpọkwue Jehova o wee n'afọ ala mmụọ ka m siri tikuo ya ịnụrụ olu ọ bụghị ihe mgbagwoju anya ọ bụla na anyị na-enwe nsogbu bido na mgbe ruo na mgbe ọ bụ eziokwu na mgbe anyị na-anụ okwu Chineke dịka nke anyị na-anụ taa ọ na-enye anyị ndụmọdụ otu anyị ga-esi gbanarị nsogbu ndị ahụ anyị chọpụtara sị ma ọ bụrụ ma anyị agaghị etinye okwu Chineke na ndụ anyị ga-abụ nke ga-aghakasị dịka nke Jona mere cheta na Jona na atụmatụ Chineke na ndụ ya bụ ka o jee Ninive gazie ozi ọma ma Jona jụrụ ige ntị Jona kpebiri ije ala mba ọzọ ebe Chineke na-edughịghị ya karịa ije ebe Chineke buru ya n'uche mgbe ọ na-ekpe njem ahụ Chineke tụyiri oke ifufe ka ọ bịa dakwasị oke osimiri nke yiri egwu nke mere ka ndị na-anya ụgbọ nwee ike ịchọwa ihe a ga-eme mgbe a chọpụtara na oke ifufe ahụ bịara dị ka oke iwe nke Jehova na ọ ikpe nke ọ na-ekpe na nnupụisi nke Jona ekpebiri ka a tọba n'ime oke osimiri ọ bụ eziokwu na ya onye bụ onye si ha ụlọ tụba m n'oke osimiri n'ihi na ebumnuche ya bụ na ọ ga-aka mma ka mmiri rie ya kama ya ọ ga-eme ihe Chineke chọrọ ka ọ mee ugbu ọ jela abanyela na nsogbu ma ndị otu ọ ga-esi mee ka ọ pụta n'ime nsogbu ya niile ebe anyị were ihe ọkpụkpụ anyị taa gbara anyị ama na Jehova mere ka ọ fọọ ndụ kọta onwe ya yuo si n'ime afọ azụ kpee ekpere ndị ụdị nsogbu ndị ị na-agabiga taa ihe ọ pụtara bụ na aka nri n'ihe ya n'aka ekpe n'ihe ya n'iru na azụ ma ọ dịghị ebe ị nwetara enyemaka na ịkwesị iwere anya elu ebe jehova nọ kpee ekpere kpọkwue ya ka ọ napụta gị na nsogbu gị niile akwụkwọ nsọ ga-enye anyị obi siri ike n'ime ajọ ụwa si na anyị ga-enwe ọnwụnwa dị iche iche ọ bụ eziokwu na ọrịa ndị dị iche iche dị n'ụwa nwere ọgwụ mgbochi ma ọnwụnwa enweghị ọgwụ mgbochi n'ime akwụkwọ nsọ ndị na-atụ egwu Chineke na-enwekwara nsogbu dị iche iche ndị dị ka eze Hezekaya o nwere nsogbu nke ahụike nke yiri ndụ ya egwu nke dị ukwuu onye dị ka Daniel o nwere nsogbu nke ikpe ekpere nye eze peshia kama ikpekpere ihe eze anyị nke bi n'eluigwe nke bụ jehova nke a duru ya duba n'ịtụba n'ọnụ n'olulu ọdụm onye dịka pita na agba ọhụrụ pita n'ihi ikwusa ozi chineke o dubara ya n'ọnọdụ ịba na ụlọ mkpọrọ o nwere ike ịbụ taa sị na ị nwere nsogbu nke ezinụlọ nsogbu nke na ezinụlọ gị akasịala o nwere ike ịbụ na ị nwere nsogbu nke na ịgụ ọrụ agụmakwụkwọ na-achọ ọrụ ọ dị nke na-ahụ o ike ịbụ na na ụkọ ego ma ọ bụ na ị nwere nsogbu nrịarịa nke dị iche iche dịka anyị na-ahụ chọpụta taa nrịarịa nke mkpọnwụ ahụ nrịarịa nke ụkwara nta nrịarịa nke obere na aja ọcha aghọọla ihe ndị na-eyi egwu na ụwa anyị taa ma ihe ọ bụla ọ bụ aga m eme ka ị mara sị na ihe Jona mere bụ naanị ihe nwere ike napụta anyị n'ihi na sị na ya kpere ekpere kpọkue Jehova ma elega anya nsogbu ga-eme na gị ga-echefue na ikpe ekpere ihe Jehova na-anapụta na nsogbu biko laghachi azụ taa gbee ekpere nye Jehova mgbe Jona dabara na oke osimiri mgbe o kpere ekpere Chineke nụrụ ekpere ya n'ihi na mgbe o zitụrụ otu azụ nke buru Jona azụ a na-ekpopịa n'ala akọrọ n'ala ebe ọ kpụpụrụ ya anya Jona imepe ihe ma ọ na-ahụ bụ ihe na-egosi ebe onye nọ ya hụ na ya nọ n'ala Ninive mgbe anyị na-ahụ nsogbu aka anyị chọọ iru chineke o nwekwara ike isitụ anyị enyemaka o nwekwara ike ịnapụta anyị na nsogbu anyị niile n'ihi na mgbe eze hezekaya kpere ekpere chineke nụrụ ekpere ya tiri ya afọ iri na isi n'ime ndụ ya mgbe daniel atụgara n'ime olulu ọdụm chineke zitere mmụọ ozi ka o mechie ọnụ ọdụm niile imegide daniel mgbe pita nọrọ n'ụlọ mkpọrọ nzukọ Chineke dị nsọ nọ na ekpere Chineke ji ikwu onye mmụọ ozi ya ya ọ ga-anapụta Pita ihe ọ bụla ọbụbụ nsogbu gị taa Chineke nwere ike ịnapụta gị ọ dịghị nsogbu ọbụla nke dị oke nta ọ dịghị nke dị oke ukwuu nke Chineke nwere ike napụta anyị naanị mụta iwere ntachi obi chere Jehova ekwela ka onwe onye duba gị n'ịchọwa otu ị ga mkpa gị wezụga Chineke n'ihi na Sera mgbe ọ hụrụ onwe ya n'ọnọdụ amụghị nwa ọ chọwara ka ọ napụta onwe ya Chineke ekwenyela nkwa na ya obochi n'aka Ibrahim, mee ka ọ bụrụ mba dị ukwuu sikwa n'aka ya gozie mba niile mgbe Sera hụrụ na ihe ndị a anaghị aga dịka o chere ya ọsị ya nna m ukwu lee uru m nwaanyị ọ ga-abụ ụzọ nwere ike ịbụ n'aka ya ka chineke ga-eji mkpa nke a ụmụ chineke kama sera ga-eweta ogbugbo nye mkpa ha o butere nsogbu nke bịara ya na ezinụlọ ya o wetara nsogbu nke anyị si na-eketa oke n'ime ya taa dịka anyị maara sị ma eweghachi na ebraham bakpuru hega agaraghị m ishmel ọ bụ n'ihi na sera chọrọ ka e were onwe onye gboo mkpa nke dịrị chineke ọ bụrụ na anyị ahapụ ịga ịchọ otu anyị si mkpa anyị na onwe anyị chineke anyị ga-eji aka ya mere anyị nke ka mma mgbe anyị na-ahụ nsogbu mgbe anyị na-agapụrụ chineke mgbe anyị na-amụta ịnwere ya ntachi obi na-ekwe ka chineke n'onwe ya na ọrụ anyị ọgụ niile cheta n'iru nsogbu niile onye nwaanyị na-anọ nso cheta na onye ọbụla na-efe chineke apụtaghị na ga-abụkwa nsogbu ọzọ na ndụ ya naanị gbapụrụ chineke ka o nyere gị aka dịpụta m azụ chere chineke chere ya ọ ga-eme ka ọ dịrị gị na mma mgbe anyị na-eme nke a ka onye nwe anyị napụta gị nsogbu anyị niile n'aha Jizọs Amen. Ezi enyi m na-eke ntị ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwojughị anya n'ozi ọma nke nụrụ taa n'olu nwa chineke tiri mmanụ gbalịa rutena anyị nso n'ụzọ dị otu a 0706 363 7224 0706 363 7224 Ma ọ bụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria yahoo com awrnigeria at ka anyị kelee onye nyere anyị ozi ọma n'ụbọchị taa anyị na-asị ka chineke gbaa gị ume onye mgbasa ozi ka ndị mmụọ ozi chineke kpuchite gị na njem ọbụla nke ị na-aga imeela n'ozi ọma nke nyere anyị n'ụbọchị taa anyị na-asị ka ngọzi chineke bara gị ụba onye ụkọchukwu Clement Nwankwo chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosmary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo